si n'ife ọchọ bụ ịchị naijiria na 2023 abụrụ onye igbo I'm telling you abụrụ onye igbo because ọma na eme nye onye isi naijiria ọ ife agwara ya ka ọ ga-eme first ọ meghị ya achụ anya impeach enye ọpụba one month ọma na na o nwere ike inyere ndị Igbo aka na-abụ osolu konstitushọn ọ tụrụ anyị anya achụ anya onye ọbụla ma na o nwere ife a ga-ejete na naijiria ma esobe e usoro konstitushọn kedu maka kwota sistem mana ọ bụrụ ya kpatara na ndị ụmụaka na na-ekwu na na fachọzi iche onwe fa na fachọzi iche onwe a na emegbu ndị Igbo nwere onye anaghị emegbu ọ na-emegbu ndị Yoruba ọ na-emegbu ndị Ichekiri ọ bụrụ sọ ndị Igbo ka a na-emegbu kama na ifemen bụ ndị Igbo ka nọ ndị Igbo na-asị na ama emegbufa na-ekwusi ike na-enye mkpọtụ ọdawazi ndị ọzọ a na-emegbu gbachitesi nkịtị ọ bụrụ na ndị niile a na-emegbu anọkọta wee sị na ama emegbuzifa ife a niile a na-ekwu ebe the present Biafra It's a fight against marginalization. Simple. Marginalization is not the same as ex basic ex existence of the Igbos. Is it worth it to risk a war because of marginalization? I don't think so. Secondly, Is complete secession the solution? It's not. Because even if, for instance, Anambra divides into, I'm not saying the whole Igbo, Anambra divides into about three states. Even if every extended family is a state, there have been In minorities and majorities in those sections. So you continue sharing until everybody's on their own. That is not the solution to marginalization. I think every Igbo person should be talking of restructuring the constitution. because the present constitution is not the people's constitution. It's a long story, but the summary of it is that the constitution now is a military constitution. It was not uh, debated and approved by all those concerned and what people are saying, and I think people should be listened to, is that there are certain aspects of it that ought to be reviewed in the interest of everybody. The politicians are so scared. They don't want to get involved in any thing that will affect their positions. They are not courageous enough to know what the Igbos want. All they want is going from one party to another, looking for where to get maximum benefit. I don't think that we can achieve anything through politics. Uh, people are too scared. I'm not suggesting onye ọbụla eh, eh, jee nụba No. I will pay anything to avoid another war because it's, terrible. Mana ndị Igbo si a ga-emeri natụkwa ga-anụ ọgụ anụ nke anụla anụ emerie ndị Igbo chọkwa ịnụ ọzọ ọ bụghị ka anyị chọọ na ife anyị chọọ bụ onye ọbụla na na-ayọ ndị na-achị achị ka ife a ga-eme dozie konstitushọn biko ọ dị onwere onye amara ikpe na-eme naijiria gbana ndị nwere obi ka afụ na eche ya ka ikpe dị mma eriro nne